madam o ị nwere pamọ onye madam mpa bịanụ biabia biabia bịa ọ dị m ọsịsọ ị nwere pamọ amadị m pamọn makwa ihe wụ pamọ pamọ wụ sịga sịga sịga sịga na shed anya ịjụta ha shedo onye chọọchị eredi m sịga nke na-ere anwụrụ 200 maka anụ maka sa zụrụ m ya azụ ezidị m ya n'ohi ọ ma abụọ na 200 ihe nna m egbe ihe nna m 200 onye gbara jen ọnnego ọnnego gbagara jen mhm. nne alazarọs gbagara gbaga gbaga ngozika gbajuo ịrụgburu ahụ ọnụ teka eji abalị nwa abịa bịa nwa ugbua ka a ga-eli gị emere m nụ ịzụrụ osi ime emebiela ụwa imebiela ụwa imecha na nkata ọdụ ụwa niile amana gị ikpe ala asọla gị ọdụ vadik anọdụ vadik wọta anọdụ nga anyị nwedị vadik ọ gwụla abụghị abụ ọbịa ha na nga ha abụrịa ya ụla ọwụ nna gị ahụ nna gị Ugotori onye osi. I'm Ama. Makai Pillars. Hand rubber. You see the zone. Ima na na ibi alert. Anku buru. Ama anku. I'm Ago. Maka. I I I Bakatalas. Gita na ya nọdụ na alert. Yeti ga ka gbe na tori la ni. Yeti ga gbo. Yeti eluzu ga dogo. Dogo madams. Mi no yetro. Hand rubber. Ị hụrụ nwa ogbede ha nga na-etobe eto. Pụ ya madam. Ọ bụ nne gị nna gị. Onye mm. osi. Onye osi. achọla m ịla ejile m aga aga anyị mgbe chinezie nsogbu anọ ọ dịkọ ka mmiri oru dị sef ngwanụ bịa lawa ma bịa lawa ngwanụ nsogbu anọ akwa afọ ejule gị adịgo m oke ngwanụ bye bye ka m bịa lawa achọgo m ịla na ka m bịazie lawa sa ka m bịazie lawa na akwadogo m ịla kwuola eke mbụ kwuo ka abụọ ka atọ ị ga-eji awask uri ma gị na-ala alawala m atụala m ela ka m lagburie ka m lakọrịa ị ga-eji awask uri so sama abịa lawa e, sịkwara gị bịa lawa na-anụkwanụ m anụ o nwetara ihe m chọrọ ya m chọrọ ịnụ na ati aja aja aja aja bụ aja anọ kemgbe okotu chineke nna nye obere igwe nyere ekwe m aka kemgbe okotu edebodi e, e, m tomato gbam a nna m isi o nwere ihe chọrọ ịrịọ m <clears throat> ọ bụ ọka isi aja anọdụ ebe bụ nsị na m ị ga-atịrị m ọ bụ eziokwu na anakarịala m mana tone m 500 ọgwụ ejide m ahụ enwere m akọ ọ na-awa dị otu ego ka mkpụrụ obi abịa m 500 ohu 500 ya pama bana shi n'ise, ọnụ ụwa ọnụ hụ iji azụnụ asị m ejide m ahụ enwere m ana m enwewe akọ m mana ego ndị nne m rụrụ ọrụ onye ọla sa na-agwa ya gị leba n'ime ọjị ugbu a ga amajiri dogoyaro gị kpegara ya nchanwụ gị kpegara ya nchanwụ ga lee ajịja moringa wụnye ya n'ime chipegide maka ema na arụghị ọrụ mkpekele mkpekele otu tiga n'ime ọkụ nwụọ ya je nwere onwe gị machi ọ bụdị ha na-atụfuru ego hmm. Hmm. nwa ya ugbo azịrịza azịrịza eshi n'isi ishi n'ahụ wụda otu a ị ga-esi nye nchicha ya na mmụọ mmiri ọwụdoso sachọbere m ezi azụ aṅụọna m ọgwụ m aṅụọ ka m kwụ ụgwọ ka m zụrụ azụ isikwu jide ahụ mbụ ugbu a ọwụ mgbe mgbu ugbu a kwa eji m ahụ ejile m ahụ ya bụ iji ụgwọ ehm, hmm. e, gị gwa onye ọgwụ sị sọ onye ji ụgwọ ga-akwụrịrị ụgwọ ya tupu ya nwụọ ya melalụ ya melalụ ụgwọ e eji eji ndị ji m ụgwọ ngụ a echeghị m ha mgbanwela ha ji weta ego mmi ma gị awụ m onye obiọma mgbanwela ha ji weta ego nnara ahịa ego ha gwa onye ma ejinyere gị ọgwụ sụ saa saa onye rụ ndụ ọ ga-akwụrịrị ụgwọ ya tupu ya nwụọ ọdịda maka ike ọrụ agwụgo m every morning ọtụtụ ehihie ọrụ ike agwụgo m achọrọ m ịga Owerri gaa nọrọ bute nwanne m nwaanyị ka mara ihe nji ji ndụ m eme oh, gị ka na mma gị na onye nwedịrị onye nọ ụzọ ije ị na-aga na nke gaa wikendi ma holidays nke anyị wụ igwe ilo egwu ile m wee egwu ile ma bụ ha abụ anyị sa asa ma anyị sa ha asa anyị buo ebuo ewe egwu imi anyị egwu ile ka m bịa gawa ahụ mmadụ n'ama eke lekwe ngwa eluigwe ejiele

over there na-esend ego hmm. ejiri eh, gị na-emeatụ njoloko ebe dị ya kele chineke na ịhụgodo ụlọ enwe ndị na-awụ ha lọta akpacha ego lọta e wee ụlọ ha ga-ahụ ah. nwanne enwe nwoke esendụ ha pichọ pichọ ọ pichọ ụlọ ndị ọzọ kesendụ ah, ụlọ ebuka ụlọ ebuka ah, I thank God I thank God at hmm. least enwere ka ahụrụ anya hmm. mana nsogbu m n'ụlọ ahụ owi akụgbuola m nwanne m kemgbe m batara imagine i have not enwebụ onye ọzọ mụ na ya nọ ebe a even ile anya mgbe ị batara ịhụ na ọmụ bịara mepere gị gate egwu <laughs> ọ gabazibe ji aka mepere m gị kwesịrị inwe get man but nothing like that all mm. dị to ahụghị e some domestic workers uh, workers achọla m seriously <laughs> Ya na-achọkwa na-achọ na Nigeria eh? chema ụmụaka kwụ ọhụụ ngwọ ha ekilin wee gị ụlọ siwekwa ego ego mechaa ọ dịkwa n'izi achọọla m chọọ nwanne m vileziele m sizie ah. <laughs> ma ha ibi ibi ihe awụ họtel ihe ahụ ụlọ obibi okwele ego abịa kwụwa gị aka n'ụzọ na ọ chọrọ ọrụ ị ga eme gị ịga na ụmụ biznes senta ndị asaa dere gị ede ya ede gị dote na geeti gị onye gafe ọchọ ọ dị ọ kwụrụ gị aka na geeti ghọta <laughs> na ịmụ asị uche na-abịa abịa ihe e hmm. kwuru na azin <laughs> ewepụ na ị bịara kwuo ya nwebe otu uche m siri gbata oh. ebe a <laughs> tọọ ka agbaala m ara hmm. seriously ah, this is what I will do ihe eh. na ihe m ga-eme eh, ma kabala akpọtakwala nwaanyị chọrọ ụmụ nwoke kọta ah. anya adịghị gị mma anya adịghị gị mma <laughs> ma otu a nwaanyị gị na-anọghị na Naịjirịa kịta but she will be back maybe in three three months and hmm, two months or three days nsogbu anọ enweghị nsogbu nọ but ama ah. akawa ahụ mee ihe anyị kwuru at least eh, ma ahụkwana ndị mụ na ha na ụlọ adịtụ wọm ịmago lee otu kọmpaụndụ dị very dirty mm, mm, mm. everywhere dust n'ime ụlọ imetụcha everywhere ka dust a nọrọcha ya ihe nwaanyị ji dị mma na ndụ nwoke oke nwa a Hey.

anyị ga-anabata ha ka ike wee nyere ndị ihe aka n'obodo abụ ịnweta ọnọdụ obo na naijiria si wee dịrị ka anyị ike nyere ndị ihe utu hmm? biko kpọta ha kpọta ha hmm? anyị ka nwere ọtụtụ ebe ha ga-arụ ọrụ na Real, real, real. ebe dị mbọrọ anọ ịgbara nkịtị ihe ka na-eme n'ọrụ unu ị gara nụ ụwa m nọ na vileji a na-akụkarị aka ma basị m agawa n'owere ka m tụọ ọrụ ma etụta ọrụ onye m rụgara ahụ m laik ya na ọ na-alụ m onye kwepata vileji a ka m chọọ ndị ga-emere m ashịba na achọ m ka i soro na ndị ga-emere m ashịba cherekwa ịbịa lipu gaa Owerri tigị isi n'Owerri Owerri nye gị ọrụ onye ahụ nyekwara gị ọrụ n'Owerri abịa tụgharịa bịa lụọ ọṅụ sọ na alụ ṅụ, otu ha na-eme obinigwe mere ya dị mbara, ọ ga-emekwara m ya otu ahụ ọwụ dị mbọra debi level change go debi ee ya edebielie akwụkwọ ọtụkwa otu ụka ahụ obinigwe ọ ọnwa agbanwe agbanwe ọgụta ahụ mgbanwe otu ojide biere gị kenu otu aka ga-ejikwa ede mbiri sista ma gị eleji ọkwan 29th of July amụna m orule eru orule eru emega abịa n'ụlọ ka m nye gị ife ashibi ngwanụ ka m bịa gawa eh, eh, eh, eji ego ewe mba eji ego ewe ya abịa menye gị free 29 echefukwala ahụ oh. hmm. onye ego obodo ya etute ọrụ gị tute ọrụ gị tute di ala owere lekwe m debora nwa ogbodi ime esi amụrụ ya nwa mba asị ụnyaahụ isoro ga aga ṅụọ mmiri ọkụ ji rie ihe niile eriri esi amụrụ ya ịnọ esi emere e ihe ahụ debora ya bụ onye bịara nga asị ị ga-aga imere ashebi ma nkụta ọrịa anya gị kelie nhapụgoda gị gawa gị gị na-akwa iji eme ashebi ị ga-akwe gị ya n'azụ nwekwere piti nwekwere piti n'ime ndụ ọ ndị ha na-asoji onye ọwụ n'azụ o nwekwara ndị na ha sọsọ alụ alụ alụ alụ emecha mm, ha menwe rapọ enwe ha rapọ ha enwe e friends and friends abịa gbanwee nọmba mm. ha eshi nga ahụ ya wụọ ya enwe mm. friends and friends bịa nwee rapọ ọ bụrụ sọ rapọ a ga-enwe maka ụbana ọ bụrụ sọ rapọ enwe friends and friends kweta imeje gị aka kwa ya mastress kweta imeje aka na ezom ihe mere ihere ga-emegbuole m ihere ga-emegbuole m ị ga-aga ime ashebi ị ga-aga ime ashebi n'ohu da gị n'ụwa nka gị na ị kwesịrị ịdị na chebere onwe gị echiche ọ bịara nga agwa gị otu o siri nweta ọrụ ị ga-anọ slip above otu ahụ o siri gwa gị ya gị sit down slip above it jụọ nwa gị ajụjụ sị nwa megoro owere na gaga were ọrụ ya wụrụkwanụ gị ga owere ga-eweta ọ bụ ebe m kwesịrị ibu ụzọ agwa m gị bịa gbakpakpakpado ụkwụ na asịbị asịbị asịbị asịbị ị ga-aga ime frens na frens ị gaji ime rapụ hmm. ihe anyị kwesịrị iche were bụ anyị ga-esi ebu ọ nweta ọrụ ma anyị gakwa na-atụ ọrụ ebe ọwa onye bịarute owere ya were ọrụ anyị gakwa owere wụrụ ọrụ si na obodo pụọ na mma ihe mere na ihe gbasakwara ego e were gaga tụọ ọrụ ọ nọkwa m n'obi ọwụ ọ na-emepele ọnụ kwulite okwu ashebi bebe akọkwara m so onye na-alụ ya osu usa lụ mbebebe chekie ndụ ga-esochi ya bịa ihe anyị ya bịa mee m luzgado hmm. ya mere gị luzgado hmm. iluzgado hmm, ọ wụdụsọ luzgad igwe nwe ma tit gad gị gị gad o mekwa eme aga aga ihe ha emememe from rapọt ha nwere e, friend and friend nweziri ike ya damara ha ọ rapọ rapport ị ga-enwe ma ele ahịa kubana ị iwepụ kubana gị nwee van dik ha zụziri zụzi si n'akụkụ pụọ kwesịrị ịdị na-echebere onwe gị echiche ọrụ nwe ihe anyị ga-atụkwasị ụkwụ na ọrụ ụtọ ọsọ ya e gara were achịrị ọnụ chi gị ya n'aka lekwa anyị lekwa owere anyị gaga tụrụ ọnụ mgbashe hmm, ihe niile nọ n'ime anyị were otu oyi isi ole nwanne m m esikwe m esi m ọrụ ị nọ n'owere nụ anọ m ya anọ m ya na-aga hụje mgbe ị batara owere ahụ n'ụkọta ya maka chukwu n'ụkọta ya ka m landịrị esi m n'ụlọ bịa apụta m ihe baga na-aga ha kwaga m n'ọlekwe m lekwe owere abịara m ịchọ ọrụ ọrụ anọdụ n'ụlọ nwunye gị atala m ahụ maka chukwu ahụ m tara n'ụwa ihe ha ahụ m tara n'owere taa job atarịa na akwụkwọ nsọ o oh, embarrassment niile bụrụ ụwa na oteko onye jụrụ ajụjụ gwom nyekwana otu owere na ori anya ọbụla na-esi ọnwụ ya dị ka ụdị mkparị m natara taa Jezebel enye dị Solomon n'ime akwụkwọ nsọ ma chi nwanne m ọwa otu ọ dị onwe ihe nọ n'ụwa dị izi onwe ihe ị chọwara nnọọ n'ụwa a na-adịghị na-agaghị ịga atara ahụhụ ihe ọbụla ị chọwara n'ụwa ị ga-atarịrị ahụ obi atafele m kem ofe atafele m kem ofe tọtata elekwana ihe ime ka ebe ee nwanne m Eu na otu ọrụ dowere anya ịhụra otu ọrụ dowere anya ọhụ obere ihe esi ọrụ ee ihe otu ọrụ dowere não chịrịchịrịchịrị hapụlọs ya hụ na ịrọ m n'ọrụ ha ịjụgakwa ihe ka ajụga ịhụrụ ụdịrị efe m yi na-ajụ ma m ọrụ o teele m rụrụ ọrụ ọkụ ịhụrụ efe m yi na ihe awa ọrụ ọrụ ụkwa na-efe m onye ọbụla ịhụrụ yi efe n'ụwa ma mana obodo awa owere ma ebe ọbụla gburugburu gbaa naijiria gburugburu onye ọbụla yi efe mara mana na onye ahụ ji ọrụ n'aka akpụgharị efe awa ọrụ ọrụ nkwa na-efe a so ihe megidere n'ụwa a ga yiri ụdị efe a nwanne m nwoke ịrụ n'ọrụ Wee ebe ya uwe nkịtị uwe nkịtị na uwe ọrụ efe a ka a na-akpọ efe ndị kọpa ihe a uwe onye ọbụla hụrụ ya efe a na ndị na-efe ala nna ha ụta m efe a na efe m ala nna anyị ifewele ala nna ba <laughs> cherekwe cherekwe ị chọrọ na ịhapụla chineke fewe uwe ịnọ n'ime <laughs> mba mba mba mba ọwụ ụdị ife ala nna ka ahụ ọwụ ife ala nna ka onye ọbụla yi efe a eh? ọha ka a na-akpọ ndị kọpa ndị na-efe ala nna ha na-aga ọrụ niile nwere n'obodo na ọha ga-ebu ụzọ họrọ chaa bifo ndị ọzọ ahọrọwa ha na-akpọ ha ndị ndị savis savis ịma na ya gị na-akọ eri ihe a efe yut savis ọ ya nwa efe eji efe ala ọwụ <laughs> wenu nya wenu etu ụda nye ọrụ ihe ọkụ na-ere na ya ebe <laughs> tiwenu nye ọrụ ihe owuwe ọrụ ọrụ ụkwa na uwe ebe <laughs> bekee wa gbara ọ ya nwanne m maka chukwu bekee wa bụ ịsọ ndị kọpis eh, eh. gịnị bụ kọpis asị gị kọpis kọpis gịnị bụ kọpis kọ pa ah! pa ebe ọ bụ ihe ọ ndị kọ pa kọ mba ọ bụ agala ihe weta ebe ihe weta ebe eri emegide iyiri efe na ọrụ akụkọ ọrụ ala ala ahụ m anwụ atala para gente. ọrụ anyị ọwụ ọrụ anyị nọ dọrọ n'Owerri ibulalore ọrụ gị na onye dọrọ n'Owerri ọrụ gị na onye dọrọ n'Owerri ka ị na uche nweda anya ị dele anya n'ezinụ didn't you look into my face e dey shine share from the sample of my look mara mara mara mara mara the condition of my heart e dey ele m anya n'ezinụlọ mara so sa ala dị the levels ka ị na-ada anụ ihe na-asụ eshi na uche ahụ na anụ ụtọchi ọ bụghị ile m anya n'ezuru mara ma enwere m happiness na faces ọ bụrụ na happiness anọdị ya ka ị marazie enyi m obi m eruola unyi eh? ahụ niile m tara taa gawa na enwere ọfisis m na-abaghị gadị n'owere nchena ọfịs isi ke m pụta baga n'ọfịs isi ọzọ nchena ọfịs isi ukwu mbaga enwere nga m na-aba ifọdụ nga ụla m gara ha na-eme m apụgredi nga ụla m gara na-eme m apụgredi ya wụnụ asị m ọrụ anọdụ mba ga ebe eme m apụgredi ya dị ka awụdị m mmanụ a na-akparị m emeghị m apụgredi enyi haus m jiri lewe nọ lewe nọ sị mba n'ihe ka ọwụnụ nwata ọcha ahụ bịara enyi m enyi dị mbara ọsụ saa ọrụ ka nkụ na Owerri onye ruo ngụ a ya eburu ka ebulalụ iwekwurike chikwa na ka bịakwana ihe ọzọ ọrụ ka nkụ na Owerri ibe Owere ka ị gara aga si na Owerri baa Ghana enye gị ọnụ enye gị gịnị enye gị ọsụdụ dịka ọsụ ọsụ aka ọ gara ọsụ dịka ọsụ partnership a ga-akọ gara enye gị ọrụ akọ ọ gara ma wa akọ gị ibi nwekwere sị m na ndọgọ nwekwere ya na-akpọ piti nwekwere piti n'ime onwe ṅụ ana nga na-ekwekwa ọnụ gị ịkụrụ e, e, ka dị shie kelebe chineke na otu mkpụrụ ihe m n'ọnụ m ga-asị gị nna agwụ ncheta otu obi na na e, enwe onye m na ya ji amụrụ n'ụzọ apụlọs nwa nwa eze anya kudo apụlọs nụ tanki o ke na-anọrịkwanụ nwa nwa kọrịkọrị anya otu anya m emechi m na ọrịawa abagara n'anya mgbe m lere ebere m emecha na ya anya ya nke dị ka ọ dị eji o mere na mkpụrụ anya ego na-elewa m ya na-eleghara e, m lewe onye ọdọ leghara m anya ya nnọọ oke ebe ahụ o legara m anya mana anya ya nọ n'afọ ụmụaka agụgbo ndị nga ha nwụdị ọka akwụkwọ ọnwa nwawa onye mụrụta ya ahụ m enwekwe na uwe oyi ọsọ uwe na oyi na uwe na ọwa ọrụ na ọrụ ụkwa na uwe m na onye ọbụla meghe emeghe yiri uwe nọ wee gaa ụkwụ na Owerri gị mewe ihe ọbụla ime gị n'ụwa na yiri uwe ọfisis niile nọ n'ime ụwa gị lima ga ha note ndị prezidenti ewere ọnụ nye gị prezidenti obodo nọ na-enye dịgị ọnụ ma yiri uwe atọ ya nga chụtoo ya n'ọchịchị machi uwe ọwụ na-acha ọcha redi mm. mm, ọcha nnọọ nwa red kọlọ redi e gara iri ote ụdị redi redin ya were dị ka nke thank you dị ka nke ya chanata ozu ma nke oyi n'ime echakwa n'ọnwa blu blu nke ọ nọ n'ime enwe ka na eyi kpasa n'elu ewu blu yiri ya na-agaji gasị m na ọwụ uwe na ọwụ ya na-enye ọrụ m nọrọ ngwa wee tọbie kwa atụmatụ n'ime onwe m ka m na-elu ka m na-atọ gwa ya n'ime m so uwe nọ e wụrụ n'ọnụ agbara ka na-aga eweta ma ọ na-ala mmụọ aga m agata ebe m ga-achịta m ga-achịta m zụrụ ya azụrụ ahụ ka ndị mmadụ na eyi anyị jiri ebe aga obodo ka ga wụrụ ọrụ agịdazi azụ anyị ga-anata ya n'aka anọ anọ nwa kịrịkịrị ka m e ya taa bịa bịa ntorore gburu ya ke m were gee gawa Owerri nwa kirikiri iji lekwa anyị lekwa ọrụ ee lekwa anyị lekwa owere ee eh. lekwa anyị lekwa ọrụ anyị ga-aje owere gị ọrụ nne m lekwa anyị lekwa owere ee eh. lekwa anyị lekwa ọrụ ee eh. lekwa anyị lekwa owere anyị ga-aje owere gị ọrụ ma gị ngwa ọrụgo n'aka imo lekwa ọrụ m n'aka aha anyị gara ọrụ anyị ga-aje owere gị ọrụ anyị nweta ọrụ anyị eko ee ah. otaka m ga-eko biko point into correction yes sir. very very point into correction ị chọrọ ime anyị addresses you addresses me as honorable Chief imo mekwana ya nwa addresses as. Uh, honorable breast breast honorable breast yẹ wa awọn nwa ya o dun kusi eri ọnu mm. honorable sister mange fusu, stop. Uh, okay and nam. ọsàn uh, ahun dade. o oh, honorable chief imo. pọnpẹm ngba. honorable honorary breast. Ngo tani sa tia naka kwe kwe kwe. Tia naka honorary breast kwe kwe chiri breast naka. Chiri ti helu. Honorary breast. Thank mm-hmm. you. Sister Maggie. Otu a. Kita ka obira. Didn't she? She does. Eh, <laughs> mana ka njukwala o. Nke ahụ tikwa na efe ndị kọpa. Kezikwara m njiga mahadum ma ọ fọzie savụ. Mm. <laughs> Oh! <laughs> well, ịma eh, eh, eh, na aka mụbere ga-amụ ịmụbe nwuri urie m ọkụkọ ya nwa nwa ntakịrị ụnyaahụ mm-hmm, nwa mm-hmm. sịsị mgbe anyị nwa venture into mahadum you have not ventured into your matrimonial stomach oh, you have not ventured into your matrimonial stomach mm-hmm. ya mgbe ahụ ịka ụbe nwata ntakịrị amụbeghị anyị akwụkwọ kamgbe esi ihe anyị ụtụ m anyị gịnị ka anyị gaa gaa gaa gịrị egbe akwụkwọ ahụ ụmụ ruru ndị ọrụ ọrụ ihe a na-ekpe anyị ọrụ na ya eh. ha nọ akpa anyị ọnụ n'ugwu awụsa anyị sị nọ akpa anyị ọnụ na amụrie nga anyị sị ha nọ emechaa mgbe e mere ha wetara ya na lokal gọọmenti Isiweke anyị sị ha nọ nọ nọ on quote and on disquote anyị sị ha nọ mm. anyị bịara emechi ihe ma anyị nọ na-eche mana otu ugbo anyị na ụgbọ anyị nọzi nwa anyị nọ e, e, kamgbe a na-ebi ha gọọmenti abịa na-atụle gọọmenti a na anyị na-asụ ọwa anyị ndị a thank you a na-ajụsị kedu ndị nwe ha asị kime ha anyị nọ ụnyaahụ aha anyị agba na redio ya agba anyị aha anyị agba na redio a na-atụle ọwa anyị ndị a ọ ọha nwakpara ka anyị nwajiri aka anyị na-atụle gọọmenti a ụdọ ọwa anyị ha ka ọwa anyị anyị sị mba ka anyị ha maka anyị dị so dangerous ihe mitin n'elu kwalifai anyị anọ na n'elu kwalifai anyị anọ ya n'isi gị machi ugbo ị na-ehurule pịalalu anyị legide anya si na ọ bụrụ na anyị si na gịda agụgbo o nwere ike ịghọtago anyị nwee ihe na-akpọ barrier equation interjustal position ya ya ya awụ ịghọtago taisi ka anyị gawa owere gara ụga gaga mmanụ ejiri ọrụ dụrụ ụda na-eche anyị anyị ve ma gaa into owere lekwe anyị lekwe ha ship eh, ya awụ lekwe anyị lekwe ọrụ ya awụ lekwe anyị lekwe ha ship ya awụ lekwe anyị lekwe ọrụ ihe ọ pụtara o cheela ihe n'isi anyị ihe o chere mm. chicheche chicheche

kwekwara nwa gị ugwu ọ were ahụ ihe anyị gaje by and by nọperekwe mi mm. nọpeghe gị gbakụrụ thank you e, e, ego ọmụ nsị gị otu ikpe na-akpa ijikwa ego ị na-aga ọgba kọtụ gị nwa ga-akwụ ka anyị si apụ ime afọ anyị ime afọ m kwụkwa na-akụ owuru taa ka anyị ga-esi n'ihe. ihe mm, mm. bido n'ụzọ kwụọ m anyị ruo anyị ruo ụmụaka e, ebe ime afọ m kwụrụ ya ebe ka ahụ tara n'ụzọ kwụọ eh, eh, gị kwụrụ ya mm, eh, ngwanụ nlekwa anyị lekwa arụ ee nlekwa anyị lekwa owere ee ngwanụ nlekwa anyị lekwa ọrụ anyị ga-aja were gị taa lekwa ọrụ nlekwa anyị lekwa lekwa anyị lekwa ọrụ lekwa anyị lekwa owere

bro de eweliwe biko ewekwekwala iwe biko enwere ebe asụ a na-eji uwe na-eteta ọrụ n'owere na onye ọbụla yi uwe nabata owere baga ha na nga nkwere ọnụ nye ya n'aka tailele anya ilu kwuru owere nwere ike inye anyị ntụziaka ebe ọ ka anyị gaga chọrọ ọrụ mụrụ mmadụ abụọ mgbe obodo dị mma ọrụ adịghị ọwụ kịta obodo gasara agasa meaning what kedu nke mgbe obodo dị mma ọ na-anọdụ mgbe obodo dị mma hụdụ ndị ọzọ wụrụ ọrụ anọdụ to dem ya wụrụ anyị nwe ụmụachi obodo chineke sa anyị banye n'ime owere ka a ga-achịchịrị ọrụ ị na-asị mgbe obodo dị mma nwoke tọọla anyị aka ebe enweghị ha sịrị mgbe anyị nagadịghị ego um, nke bụ eziokwu eh, ka m nyere ụlọ aka oge m onye na-achọkwa ọrụ mana nke eziokwu ejila maka nduo onwe m ọdụ n'obodo a enye nwa gamahe na-akpọ self employment ị nwere ike ịpụọ jọnshọn ahụ ụlọ ebe enu ụlọ na-atụrụ ndị moto aka ha na-agazi agazi enwere ike chọrọ ụlọ ego ego ka ọ chọrọ ụlọ ego ya self employment nye onwe gị ọrụ ọrụ adịghị n'obodo wara na agbado gị ile ihe na-eme gị ịṅụrụ ka anyị Our case and your cases is not the same. ọwụdụ at all. ọwụdụ. na-eme ebe unu na-esi arịgo ọnwụ naanị common question a na-ajụ ndị nwụrụ anwụ even ha n'odo. ha na ọdọ ka a dị mkpa ha ka gịnị gị na-agụsị ọnụ mmiri a na-akwụ gị n'ọnụ babababa ọma isi ga-enwetala ọrụ eletị ga-esi enweta ọrụ eletị ga-eji enweta ọrụ iwe onye naijiria enyechala ndị naijiria ma afọ ndị arab akwụrụ akwụkwọ na agaghị akwụrụ ngwa ụlọ nwụrụ gị nna ha hafụ ya dị ma ibu akpa ahụhụ agahụ gị ịkwụrọla ahụhụ na azụ eletị ga-esi enweta ọrụ imere sav ịgụrụ mahadum ị ga-eji enweta ọnụ imagine imagine the likeness ebere wetara ya ọnụ akwawa iyi onye nwụrụ ebe ụlọ ozu nwụrụ gị ka nna ha hafụ ya dịkwa ịmada eh, ebe ị gagawọ nwanje ajọọla gị langa ful idiot of no in comparison iwọ iwọ iwọ onomatopoeia and animals. you are a dichotomist. in fact ihe iwu obi otu ihe ha. thank you. lekwa anyị lekwa Owerri. lekwa anyị lekwa ọnụ lekwa anyị lekwa owere.